onye eze anyị weshi dịrị m ọ dịrị ọkpara oke igwe kpọtara ọkpara oke igwe dị ihe mgbe agaji ugwe ke nta na mbịa wapụrụ n'ọjị anyị ji hapụ ihe m na-eme m wapụrụ n'ọjị n'ọtụ ntakịrị m gaji Ugoeze eh, ndewo biko ezinụlọ igwe ezinụlọ kwupụtara ọjị were ịnapụta unu na ọbịbịa unu ihe dị anya ahụ mma a sị m na ebe unu chetere memba unu wụ nwanyị kanalụ ya o tegbela ọ hapụrụ ụnụ unu cheta tụkwa ya n'ime omenala asị m ihe rụ ka unu rụwakwa ndewo um, anyị ga-agọzi ọjị aga m akpọkwu chineke nna ama m unu ekpegola ekpere bifo bido na ihe gbanye wekwu na ekpere unu kpere anyị na-arịọ chineke ka ọ bịa nnọrọ nye anyị mgbe anyị ga-agwa ọjị a taa ọjị a anyị ga-atọta ogologo ndụ ahụ isi ike na ọganihu anyị na-arịọ chineke si ụta ihe ruo otu a emekwala ọzọ ihe iri uju na ihe ịyọsa anya mmiri na-arịọkwa chineke ka onye anyị nkashi obi anyị si chineke ihe unu ga-eri taa unu ga-eri ya ọba na mgbe unu ga-ala ọgwa ga-akpọ unu n'ụkwụ a na-akwụ n'ihu nna n'azụ a na-akwụ n'azụ nna n'ihu anyị ọkwanụ ụmụnne m gbalịrị sie nri na-asa ahụ na asịrị m chineke ga-enye ha mmaji na mmaji ihe a niile ka m na-arịọ n'aha nna

gbara ole agbara ise awapụla m ọjị o na-ewere otu aka ọjị o ndewo ụmụnna m ibi ndewo ụtụ na nwunye ndị ede nwunye eh, eh. ndị ede ndụbụ eh, eze <laughs>

O kwere nke dịka ọ gara mgbaji o kwere nke dịka ndị ọwụna ekele nwunye mmiri ọma ee ya mere oke anyị the last one ee eh. the last but not the least eh. prof

Good Thank to see you. Thank you. you. Thank you.